chineke udo nke chineke dịrị ụnụ n'aha jizọs abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu a na-abịara ụnụ site na ụlọ ụlọọrụ ndị life world redio ministri akala ndị baptist missionary association nke afrịka gbara gburugburu site na ngalaba naijiria nke wuru n'olugbo elu n'ime ibadan nke dị steeti anyị ga-enwe ihe mmụta anyị si na abụ ọma nke david abụ ọma uru na ịtọ ga-amalite ego na amaokwu ebuo amaokwu ịtọ na ịnọ abụ nke david chapter 23 si na amaokwu ịtọ na ịnọ ka m ga-ahụ ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ asị na eje m ije na ndagwurugwu onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndele gị na mkpanaka gị ha onwe ha na-akasi m obi ka Chineke were ebere na afọ mma okwu nke a ka ọ mịa ya mkpụrụ n'ime anyị nyekwana anyị ndụ bụ ezi ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'inwe ihe mmụta anyị nke ụbọchị nke taa nke isiokwu ya bụ ịfụnanya dị ukwuu ịfụnanya dị ukwuu bụ ihe isiokwu anyị n'ụbọchị nke taa malite site na ebe anyị gụrụ na akwụkwọ abụọma nke 23 Chineke bụ onye nwere ezi ịhụnanya dị oke egwu ọ na-eweghachi mkpụrụ obi anyị mkpụrụ obi ndị nke dara n'ala mkpụrụ obi ndị nke mmehie gwọtara, mkpụrụ obi ndị nke ama n'ikpe ọnwụ iweghachi mkpụrụ obi site n'ihe mbibi gara aga ụmụnne na ụmụnna m gị onye na-ege ntị n'oge ugbu a achọ nke mata na mweghachi dị oke egwu na-abịa n'ụzọ gị n'oge ugbu a n'aha jizọs mweghachi dị oke egwu na-abịa n'ụzọ gị n'ụbọchị taa n'ọnwa nke a n'izu nke a n'arọ nke a bụ arọ 2020 n'aha jizọs arọ nke abụọ gabụrụgo aha ahụ mweghachi pụrụ oke egwu n'ime ndụ gị n'ebe na-azụ ahịa n'ebe ụmụ gị nọ n'ebe nwunye gị nọ n'ebe di gị nọ na ọpụ gị na mbata gị niile ahụ nke a ga-apụrụ gị iche n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị emem mweghachi nke pụrụ iche n'ụzọ niile maka aha ya maka aha Jizọs aha nke a bụ aha kachasị aha niile ma n'eluigwe ma n'ụwa n'ihi na ọ hụrụ ụwa n'anya nke ukwuu karịsịa wee nye ọkpara nke ọmụ naanị ya bụ Chineke bụ Jizọs Kraịst ka o wee nwụọ ọnwụ wee gbapụta anyị na mbibi wee gbapụta anyị na njọ kpọpụtakwana anyị n'ihe mkpagbu nke ụwa ma nke kasị nke ka m jụọ nwanne nwoke na nwanne nwanyị nwaanyị biko ị nabatawo jizọs dịka onye nwere gị na onye nzọpụta gị ị naragwo ezi onyinye nke a nke chineke nyere ụwa o nyere onyinye nke a n'efu site na obi ebere nke o nwere site n'ịhụnanya nke o nwere ị gị onyinye nke a ọ na-edukwana anyị n'ụzọ ndụ n'ihi aha ya nke a bụ oke ihe dị oke egwu ohere bụ nke a nye gị iji wee nara ịhụnanya nke dị oke egwu gị na-eme nke a ọṅụ ga-ezu oke n'aha Jizọs amen o kwuru anyị nkwa nkwa nke chineke na okwu ya nke na-eweta mgbapụ na mmehie ọ dịghị ada ada ma ọlị n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na hibru akwụkwọ pọl dịga ndị hibru na isi nke iri na ịtọ malite na amaokwu nke satọ ọ na-akọta na jizọs etu ọ dị ụnyaahụ ka ọ dị taa otu a ka ọ na-adịgide ruo ebighị ebi chineke gbapụtara ndị ochie na mbibi n'aka ọnwụ n'aka ọkụ na ihe ndị pịa dị oke egwu ọ gaghị arapụghị ma ọlị ọ bụ na edowe aha na akwụkwọ nke ndụ ọ bụ na ịnabatawo jizọs dịka onye nwere nzọpụta gị ọ gaghị ekwe ka ịla n'iyi ọ gaghị ekwe ka ịhụju anya kama achọ nke mata ihe ọbụla nke na-agabiga dị ka nwa nke chineke ọ bụ nwa mgbe nta ọ naghị adịgide achọ nke mata na ịnọghị naanị gị ka ị na-agabiga n'ọkụ na mmiri nke ụwa ịnọghị naanị gị chineke so gị n'ozi ije chineke maara ihe ndị a niile ebere akwa hichaa anya mmiri n'ihi na nzọpụtawo adịgo nso Achọ nke mata na ọ dịghị ngwa agha ọbụla nke a bịara imegide gị ga-adị ire akwụkwọ nsọ chineke mere ka anyị mara n'akwụkwọ nke aịzaya ọsị gaa tụla egwu gaa tụla egwu gị atụla egwu na mụ onwe gị nọnyere gị ọ sị gị elekwana ya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ ezi chineke gị m ga agbagume gị m ga-enyere gị aka ihe a bụ okwu nke chineke a nke ka ijidesi okwu nke anyị ike bụla dị ka ebe anyị gụrụ na-eme ka anyị mata ọsị. na asịgori na m aga ije na ndagwurugwu nke onyinye ọnwụ m atụ egwu ihe ọjọọ ọbụla ị na-atụ egwu atụla egwu elena gburugburu n'ụjọ chineke ga agbagome ume chineke ga-atụkwasịrị gị okwukwe n'elu okwukwe gị nwee olileanya nwekwana okwukwe n'ihi na chineke onye kwere nkwa agaghị ekwe ka ajọ onye ma aka ekwensu dị ike na-arụ gị n'ihi na ọ fụrụ gị n'anya efugo chineke n'anya inwe ntụkwasị obi n'okwu nke a onye azọpụta azọpụta ka ị bụ a na-ebuso gị agha a na-akwa gị emu a na-esogbu gị site n'okwukwe nke a n'ụzọ dị nke a nke na-aga achọ nke mmata ịnọghị naanị gị chineke onye kpọrọ gị oku n'ije a ga-agba gị ume onye maara gị karịa ka ị mara onwe gị ga-eduru gị ruo ọgwụgwụ alakwanaya n'azụ ajụkwana ajụjụ si dị ka nke m si wepụ iche tụkwasị obi na chineke chineke ga-emere gị ebere chineke ga-azọpụta gị na mkpagbu niile a ị ga-etegharị egwu ọnwụ pụrụ iche n'arọ nke a anyị matara akụkọ nke Job mgbe mkpagbu niile bịara anyị ọ dịka si n'ụwa nke abịago n'isi njedebe mgbe n'ikpeazụ anyị fụrụ ka Chineke si wee zute chineke ya ezute gị o gị chineke ga-emere gị ebere chineke ga-azọpụta gị ị ga-aṅụkwanye egwu ọṅụ na-arọ nka ị ga-etegharịkwa n'egwu ọṅụ akụkọ mgbaama gị ga-apụ iche ọ ga-adọta mkpụrụ obi nye kraịst na nzukọ kraịst aha chineke ga-abụ ihe ga-ebulere na ndụ n'aha jizọs achọrọ m ka ibulata isi ebe ọbụla ị nọ chineke si chineke n'ịbịagwuo site n'okwukwe okwe nke a ga-azọpụta gị chineke onye pụrụ ime ihe niile lee ụmụ gị ndị a na ndị oru gị ndị a ndị rulatara isi n'oge dị ugbu a ka ha na-ekpebi na ekpere onye nwe nụrụ ekpere ha n'aha jizọs mere ha ebere tụkwasịra ha amara n'elu amara udo n'elu udo ebere gị n'elu ebere ha mee ka ha tara egwu ọṅụ mee ka ọṅụ ha zuo oke gị etu si ụwa n'anya onye nwe chineke ka ịhụnanya nke ihe nwe na-arụ ha bụrụ nke ya pụta ìhè ka ha wee gbasaa ozi ọma gị na ndụ ha n'ebe ọ bụla nke ha agagharị ka afọ gabụ ihe elu n'aha jizọs kraịst bụ onyenwe anyị gị onye nwe na-ege ntị n'okwu nke ọ bụ na ịchọkwa okwu nke a karịa ị ga-enweta 4 okwu 3 ọzọkwa 08056719493 mata na okwu agbamume nke a na okwu ndụ nke a na-abịara unu na ụlọọrụ ọrụ ndị Life World Radio Ministry akala nke Baptist Missionary Association nke dị n'Afrịka gburugburu ngalaba nke naijiria nke bụrụ na Ologweru n'ime Ịbara nke dị n'Ọyọ steeti ka Chineke gọzie okwu ndị a n'ime unu ka ọ mịa mkpụrụ karịsịa ka o wetara chineke mbuli elu ka ndụ unu bụkwanye nke eweta ngọzi pụrụ iche n'ihi jizọs kraịst onye nwe anyị udo nke chineke dịrị ọnụ n'ihi jizọs kraịst bụ onye nwe